nkata ka anyị kpụọ ka anyị ga-esi wee bi anyị na ndị agbata obi anyị tata bụ satọde ụbọchị nkwọ ụbọchị nke atọ n'ọnwa eprel aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ na ụka tata bụ maazị kanayo odeluga mma mmadụ na ụkọchukwu Austin Okigbo ndị anyị anyị ekenekwa ụlọ ọzọ na taata anyị ga-etinye ọnụ n'ọtụtụ ihe na-eme n'obodo ọkachasị na ụzọ n'ụzọ ọwụwa anyanwụ na Naijiria mana ikpe maka ya anyị ga-akpa ka anya bụ ihe na-eme ihe na-eme na obodo ahụ a na-akpọ Naijiria si na-emetụta ịnọ na ụzọ ọwụwa anyanwụ anyị ga-ebido n'akụkọ onye nọ ka onye isi ala obodo a na-akpọ Muhammadu Buhari na akụkọ anyị na-anụ na ọ nọghị na mba Naijiria ugbu a maka na o jewere obodo ọzọ iji wee chụọ ihe banyere nta ahụike ya anyị ga-esi na ya kpaa ọtụtụ ihe na-emegasị na ụzọ ọwụwa anyanwụ ọkachasị ndị na-eyi mmadụ egwu ndị na-egbu ọchụ na ndị na-akpagharị na-emebisi ihe n'obodo kpakwanụ ka anyị chere a ga-esi wee dozie ya bụ ihe n'ịga n'iru aga m etinye ya n'aka ụkọchukwu Austin Kodrai wee Maazị Oke ndị na-ege anyị ntị dịka Maazị Ụkọchukwu aka ihe ihe isiokwu anyị na-akpalite isiokwu anyị taa bụ njem a onye isi ala Naijiria Maazị Buhari Muhammadu Buhari nyere ọzọ na London dịka agụpụtara anyị na akwụkwọ ozi ma nke edere na BBC maka agụrụ na ụlọ ozi ndị ọzọ nọ na Naijiria na o jere ka o leba anya ike ya mana e nwekwara ụdị kepukepu ndị ọzọ na-adapụta n'akụkụ ya n'ihi na ihe kpatakwara na ihe awụ anyị ga-atụnyekwa nke ọnụ a na-akọ asị na e, ịtụpụta e nkịta akọrọ igosi ya ka ọ ghara ịdị ka o nwere ihe mere ya mana ndị na-achị achị na Naijiria ka ọ dị ugbu a anaghị atụ ụka ndị ọha Naijiria eze anyị teta ụra anya anụ na onye nwe onye na-achị obodo etili chigawa obodo ọzọ ije leba anya n'ahụ ike ya ihe ndị a na-ebute mgbagoju anya na-ebute ọgbaghara na-ebute asị asị mana nke mbụ anyị chọrọ ka anyị lebagodi ya anya kedu ihe wuru ihe kpatara na nwa amaala bụ maazị Muhammadu Buhari tupu ya bụrụ onye isi ọchịchị Naijiria mgbe ndị ọzọ onye ndị nọ n'isi dịka eh, Maazị Jonathan bụ prezident Muhammadu Buhari si na ya bụrụ onye isi obodo Naijiria na ya ga-agba mbọ ịhụ na egbochiri ihe a na-akpọ health tourism medical tourism mhm. oteghị aka kemgbe ọ batara ọchịchị ọ batara ọchịchị n'afọ 2015 anya anụwa akụkọ na ochewara obodo oyibo ji gba ọrịa kemgbe ahụ ọ ya ka anyị nọ n'elu ya nke a bụ afọ abụọ n'ọgbara nke abụọ nọ n'ọchịchị ya ịgbakọtacha ihe niile a anyị na-ele anya ugbu a ihe zuru afọ ise ọ ka na-eje London mm-hmm. ụfọdụ na-asị the APC-led gọọmenti Maazị Buhari n'onwe ya ndị ọwụ mma ihu abụọ ekwuru ọzọ eme ọzọ olee otu a na-eme ihe a Maazị Odeluga um, Ibu ikwu dịka ife maka na onye um, onye asị na Igbo si n'ọrụ onye ka agba agba atụa n'ogbe agba atụa n'ogbe a na-ama ama ọtụtụ ndị bi na Naijiria bụ ndị dibịa oyibo maala ife gbasalụ ọgwụ nne kamgbe 2015 ọ bata ka o ji bido ya bụ ije anọ ego ụmụ Naijiria ka ọ na-agbalị mana ọma ngwafa ivejie maka ọfa nchaba aghụghọ niile a anọba aghọ ọma nkwụ na efejie onwe mgbe a sị na-agba ntị na-abụ ntị jie o ji wee jebe London ewee na-ajụ ọ na bụ na agụ ntị na ya da agbanwụzi ya na Naijiria mana nke kịtazi ya bụ ife o nwere okè onye nwe ga ama ọ nwere onye ga-asị onye arụ na-anwụ ee eh, ya nọrọ ka ọ nwụrụ mana dịka onye isi anị bụ onye ọ dị n'aka ịfụ na onye ọbụla bụ onye Naijiria isi walụ ma arụ ọkụle na o nwere ezigbo ebe ọ ga-eje kene ya anya ọ ya ka ọ dịla maka na ọ dịla ya mma ọ dịla onye iro mma ọ dịla onye azụ mma ọ dịrị nyanwa mma o mezie ya bụ ụlọ ọgwụ ọ dị mma na nyanwa ga-eji ya site n'ọdịrị ndụ ọ na-achị mana n'elu kịta ife o gosizi bụ na nyanwa enwere ize ọ na-atụkwa egwu ọ kwadota oburu ego ga olu onye na onwe ya dere ndị ọzọ na ọzụ ya na-efe ife ụmụ mmadụ na-anwụ na covid ọ bụrụ atụmatụ ka ọ wepụta ịgo eh, ọgwụ a na-agba ọ bịa bụrụ ụlọ ọgwụ ka o dozi nke ndị mmadụ ga-eje nweta enyemaka ọ bịa bụrụ eh, ebe a na-enene kovid ka a wee gbalụ onye nwee kovid ka ọ gbalụ mbọ fụ na onye ọbụla ya na-eme testin mba mana nke nwa eh, ọgwụ a nva agba bụ nke ayọtala ayọta n'ọkwụ ndụ Covax ya nke ndị WHO yọtala mba ụwa ndị ọzọ ọzọ ka ebute ewee weta nye anyị mana ndị na-enye anyị anyị abụrụ bịam Naijiria abụrụ bịam ụdị nke na afrozi ka eme sọsọ ụgwọ ọ ga-akwụ maka ụgbọ ya ụgbọelu Naijiria o jije London ọ ga-adọba na hitro for izuụka na-abụ ego ego a ga-akwụ ndị Britain maka ya ezugo igo vaccine a ga-agba ndị Naijiria niile chọrọ ya ya bụ na ife kwesịrị ka ndị na-achị achị na Naijiria onye ọbụla nnu ya na ọdụrọ ntị mma ọdụrọ ntị mma mana tiwelzia na ike na ọ sị ka eje je arụ mana ịnee anya ọdụrụ ka onye arụ na-anwụ ma ọ dị nka onwere izu ọ jere London ịgba ya onye ọbụla jekwa ntị maka na ndị ọ jekwu ndị ọdọbe ha bụ ndị bụ ụzọ wee kụnye wee kwe si na ọ na-abịa bụ ndị BBC ana ah, si na ọ na-abịa Emmanuel Ọkanya na mm, ndị nwunye ebe na-ejela ozi izu anyị eme ka maka na ọkụ dị ova anyị ga atụnyekwu nke ahụ n'ọnụ ka anyị na-aga n'ihu mana e, e nwere ihe rụtụrụ aka ihe ọ na ego ole ka ọ na-eri mm-hmm. onye isi ala Naijiria ijewe na London echetara m na oge ọ nọ na London asị na ahụ na-anwụ ya a hapụrụ ụgbọelu na-ebu onye isi ala dọwa ya ọ nọrọ na hitro ihe karịrị ihe karịrị narị ụbọchị narị abụọ otu narị ụbọchị mana kwa ụbọchị ihe Naijiria na-akwụ iji chekwaa ụgbọelu ahụ na iji dobe ya na Heathrow 4,000 pounds 4,000 pounds mgbe a sị bulata ụgbọelu a ka ọ nọrọ na Naijiria o ruzie mgbe a sị na agwọchana ya ụlọike na asị jee bute ya ewere ụgbọelu tọwa na Heathrow na-akwụ 4,000 pounds kwa ụbọchị ọ bụrụ na ịgbakọ ịgbakọ 4,000 pounds amaghị chetezi m ụba abalị ole nọrọ ihe ahụ mana ịgbakọ 4,000 pounds ihe ruru narị ụbọchị ha 400,000 pounds mana ịmụba ya n'ego ole eji e agbanwe naira Dekwala ihe ọ pụtara ya 650 naira to 1 pound 260 million 260 million naira mm-hmm. anyị na-ekwu okwu ya ego ejiri dowe ụgbọ ụgbọelu mm-hmm. ichekwa ụgbọelu mm-hmm. anyị kwuru nke ejiri gwọọ ya gwọọ nke akwa naanị otu ugboro ọgwụkwana ndị ka o jere mbọ mm-hmm. maka oje 2015 jee 2016 17 18 19 2020 wee kulikwa nka ya ọ bụrụ na ife afụ na-ayị ya na ama afọ ya akwata ngwongwo niile eji agwọ ya debe na asụrọ ọ ka mma onwezi ọ na nọ na nwere dọkịta nọ na Naịjirịa nwere ike ịfụnye agbalụ dọkịta mfụma ụgbọ elu ọbịa na asụrọ prezidenti ndị Tanzania nwụ na Makerere University g Hospital maka na ọ si n'ebe a nke dịka onye isi n'ebe a ga agwa ya o wee debe ebe afọ nye ọ nke ọsọ ife gbasalụ arụ ọnwụ ka o dere maka nwunye eso kwọ afọ ụkwọ nka nwunye eso ndị duputere ya bụ sọsọ ụmụ ikolobịa ndị Fulani mm-hmm. so ọfa ma izu a na-eji ịgba mm-hmm. ihe a na-agbagoju anyị abụrụ ka ihe niile a na-eme onweghị onye na-agwa anyị ihe onye isi obodo na-arịa maazị oke ọtụọ n'ogwe agba abụọ ntọ n'ogbe ọ naanị ogbe ka apịrị apụ kedụkwanụ ka esi ka ihe niile ka a na-asị na a na-alụ ọgụ megide megide mmerụ ala na mpụ a na-akpọ kọrọpshọn na Naịjirịa ọwụnụ ọwụ otu a daalụ eh, ụkọchukwu daalụ maazị Odeluga maka na eh, ihe ikwu dịka ihe amamihe Igbo na-agwa anyị na ajọ ihe mgbe ahụ ọ omenala ife nyabụ ihe eji eme na-aga n'iru na ndị a na-achị achị amarọ na ha nọọha nwanwe ike o nwere onye meghela ọnụ maọbụ onye jụrụ sị ee eh, ihe ekwesịrọzi na-eme ịtụ a na ndị na-anọchite anya ya adịghị eme ọfụma mm. maka na ọ gbara nkịtị kwere ekwe ndị na-eme mkpọtụ na-abụ ndị be anyị bi na Lọndọn. Buhari pụtazie mgbe o rugo London eru a wee jekwugharịa n'iru geeti ebe ebe eh, Nigerian ah, embassy a na-akwụgharị na ha ndị polisi ndị Lọndọn. ọ bụrụ na ị jiri akwụkwọ eji eme akwụkwọ eji eme protest achụ n'agị ajezie weta akwụkwọ abịakwa kpọrụ ndị uwe ojii kwụrụ ha n'iru ka ha ghara irute nso geeti emela ya mbụ etu a ka o si mekwa ya mgbe o jere a na 2017 ka o jere 2015 ewere ya na oke na ịfụ Buhari mgbe ahụ ịma na-arụ adịrị ya maka na ọ dịka um, ọnwụ na otu iro mbume na Aba. ikuku eburu ya o jee na 2016 ndị asị na ọtụ ya emechaa ngagharị iwe na ọ bịa na 2017 ọ bụrụ ọsọ nọ ọ nọrọ otu ụbọchị maọbụ ụbọchị iri maọbụ ụbọchị iri abụọ dịka esi mebu na mbụ ee Buhari nọrụ London na 2017 ofu nje nke e e jelu narị ụbọchị na anọ narị na anọ ya 104 days ka nwoke na-achị obodo more than a of a year nọ London ọ mgbe ahụ ka um, osibanjọ anyị amụrụ n'owere etiri e ife n'aka ka asị na Buhari jechazie nke 2016 um, ka etiri osibanjọ n'aka asị na ọ ọtụtụ ife anata ka wusie ya ka ejezili nke a ọ nke eje na nke last kwọta ka a na-asị anyị na emechazie bil na seneti ewojeria na London egosi anyị <laughs> e azụ ya ebe ọ na-elele TV maọbụ ebe ọ na-asaịn akwụkwọ o nwere onye nụrụ onye ya o nwere onye mana ọnya ndị na-asị na ọjubril na-asị na mana ka nkwukwu ahụ ka o jechalụ nata anyị fụrụ m ife dị iche maka na Buhari anyị na-ahụ nkịta gbara agba ọ ka nke ifufe na-egbu mgbu eziokwu na iru ya yiri nke Buhari ọ nke a ka ka Isaac nọchala anya si nwa nwoke ma aka ede ka aka ịsọ mana onugbu ka onu Jekọb ka ọ dị ka ọrụ etu ya mana ihe na-ewute mbụ na ka ihe a niile mechalụ azọ azọ Mbi aka n'aka maka onye onye ga-achị gara n'iru kpọọ rizọt site n'ọkwa Buhari ọwụ anọrịa na first term ka a sịkwa ya kọntinu na second term ọ bụrụ anyị nwabalụ nkụ arụrụ ụnụ ụfụrụ ka isi ịfụ ụka tuntunebe ụnụ mara ka funefune ga-adị ụnụ sịkwana onye ahụ na onye a masịrị ụnụ ngwanụ onye kpara ọkọchị ka ọ na-anya udummiri abịana ikuku ahụ ekuona mana ewepụ nke ahụ ka ị n'ezie anya ka ọ natalụ kedu ihe merụ. ọ bụrụ Buhari nke ife na-eme na ntị na ọ na-ekwu okwu ọ dịka onye ọ na-agụ ya mana ọ na-ekwunaghị ekwu okwu amara ife ọ na-ekwu nke a nwere ife ga na-eme n'obodo ama n'unie a na-eme bịlụ nwere isi ya na-azọ ma ọ bụ na ndị ndị na-eme mmadụ ụjọ ma ọ bụ ndị na-egbu ọchụ na-egbu mmadụ n'obodo ọ ma ọnụ egbuo na Jos gbuo ife karịrị mmadụ iri asaa o megharịrị ọnụ ife afụrụ ka ha na-eme pụta ịfụrụ ụwa ebe a na-eje wedị ka ife niile na-eme ma nke merụ na South West ma nke ndị si na ha ji e, egbeghachi na ma Ayanulonia ọzi mgbe a sịrị na ndị ndị okorobịa na agbọghọbịa si n'ife a karịa na ya na ha achọghọkwazi na ndị polisi emee na mpụ ọka nke osi wepụ nke na-akpọ SARS mgbe eji n'onye ya ife dịka ife rekọd na rekọd ka a gwara anyị ka ọtụtụ ụbọchị gachara ife na-ekwu owu ọ pụtanụ na London a na-eje na-ejetara ife maka ọ bụrụ na onye ọwa na-etinye ọnụ n'okwu na ọ na-eme ka onye na-achị obodo nọọ ife gachaa echefuchazie abịa n'onye ma ife na-eme onweda kemgbe ahụ tupu Buhari a ejebe London ụmụ a gwara ijewe London a na-awụ asị na ife na-eme n'obodo dị etu a etu ahụ ọ dị gịrịgịrị ọ dị ka ikuku ya, na-egbu ya ịfụ ya ebe ahụ mana nke o anyị afụghọzie ka covid pụta ọwụzi eskuz maka onye ọbụla kpọchie onwe ya ọka nko ya nwa aha anụzi nkụtụ nke ya mana kịta obi n'ekwananụ ọ bụrụ asụla anyị na abalị iri na ise ka ọ ya eje nke a ha na nso na ọ bụrụ na anyị na-anya nke nọ na 2017 maka na ego ahụ ụlọ na-ekwuwe etufuru n'oge ụjọ na mbụ nke a ga-etufu na nke ala na nso mana ọ bụrụ si ego maka na ị na-anya 260 million n'asụsụ bekee ego Naijiria arụrụ ka ife n'ego ha na-etufu ka ụbọchị ọkwa tupu ebughị e ndị Naijiria ọgwụ eji egbu nje covid a nke eji egbochi nje covid a n'efu na ha agwala anyị na ife a ga-eji wee ego karịrị 450 triliọn naira karịa ọkara bọjetị ha na-eme kwa ahọ ya ego Buhari na-etufu na London nke otu tufuru etufu ha na-akpọ afa eje hụ ka ife ha na-etufu n'afa bọjet kọ nke ha si ha ga-eji wee lụ gate na Aso Rock oluru ka ya adịmasịkwa na ife dị njọ adịrọ njọọ mana ihe na-ekwu na ọ tụrụ ha n'anya ọ na-ewute ha maka oruro ka nke ha na-etufu n'ihe a na-awụfu ife na-ajụziwolo ndị na-anọchite anya anyị si nọ anyị nwa ka ha na-anọchite anya ọ gịnị na unu enwere uche onye a na-asịkwanụ nọ nya nọ ka onye na-esote Buhari osiba njọ ọ gịnị kedu nke ga-abụ na onye nọ ka onye isi a na-apụọ ọ nọlụgodi ya na ya ada apụ ya ọ nọrọkwana ya ife aka njọ ama imechie ọnụ kwụrụ ofu akụkụ ama m na Trump be anyị ayaha etu aha mana mgbe Trump na-aya anyị mana emere e ife a ga-eme ka adịshọ na na Mike Pence na anafụ ya anya okweghonu okwehonu nwoke be anyị ezu ike ka a si na nje covid mhm. nọ ka gosi iru ya ka ị nwa ụgbọ nọ Buhari mhm. gosigodi ihe na London ka ịfụ gosikwazie na Naijiria dịka ndị kwuo n'okwu si kwu ọ ife a na-agwa ife a na-agwa anyị maka na anyị arapụnye ọ na-eme ọ bụrụ na Buhari jelụ ka ịchọ arụ ike anyị ga-afụ nnụkwanụ mmalụ ka nya bụ ife si aga mhm. ọ bụrụ ya ka ejelụ akụkọ akọla anyị ọba ka ekwesịrị na-enye risit na ife ọbụla eme enye risit n'imechi okwu nke nkwụ nke ọ na awụkwanụ anyị na-alụ aka anyị na-alụ ofu mkpịsị aka ite ọzọ na-alụ anyị ife nji ekwu bụ na ndị anọ na Naijiria edelu m arụo n'ọya anọ ma arụo n'ọnọgbọ nsogbu ụnụ bụ na ụnụ emeghị bụ ha ọnụ si mee ife unu kwesịrị ime ụnụ asịboro mba ma ọ etu a ka esi eme ụnụ na-arapụ ndị nọ na London ka ha na-eprotest ndị Naijiria eziokwu na anyị fụrụ na ụmụ okorobịa ga-ememe ya na na ensaz mana mmiri adọ na-ejide ọrụ nkịta anụ nkịta ahụ mmadụ niile na Naijiria otu isiri siri kapịwa okwu ahụ ọnụ pụtaziri na anyị nwekwara ike ịjụwa ajụjụ banyere ndị na-anọchite anya anyị n'ụlọ ukwu omeiwu nke gọọmenti etiti ọkacha mhm. ndị na-anọchite anya ndị nọ ndị na-anọchite anya ndị iwu ndị bi na mpaghara ọwụwa anyanwụ Naijiria na ha a na-asị ya na-ekwu na maazị Buhari na onwe onye na-anụ olu ya ndị nke a na-anọchite anya anya ma mma na-anụ dị mkpọtụ ma ọ fọzikwa eluigwe karị mma ihe dị gburugburu <laughs> mana maazị Odeluga o nwere ihe ịrụtụrụ aka n'ihi na a sị na asị ịma na a na-ekwu ihe gbasara ọchịchị obodo na ahụike onye nwe onye isi obodo mm-hmm. ọ bụkwarụ naanị na onye iwe onye nọ n'isi ọchịchị obodo na-arịa ahụ anyị na-amahụ ihe na-arịa ya ihe a nwekwaranụ metụkwara metụtakwaranụ aka n'ihe a na-iwu ihe ndị anyị nọ na-akpa nkata ya kemgbe afọ ole gara aga nchekwa obodo mm-hmm. awụghị ndị be a na-eji akpọ nashọnal sekuriti mgbe ị na-ekwu e, onye isi obodo Tanzania nwụrụ anwụ si akpọla ya gawa London akpọrọ ya gawa ebe ọzọ si kpọrọ ya gawa na Makerere University Hospital ọwụ ndị agbata obi ha ọ ma ihe ọ na-eme mm-hmm. ọ ma na dịka onye na-achị obodo a sị na ahụ mm-hmm. na anwụ ya na o metụtara aka n'ihe gbasara nchekwa obodo national security mm-hmm. ahụ ka ndị ndị a na-akpọ the adversary adversarial nations mba ndị ọzọ nwere ebumnuche na-adịghị ọcha banyere ụlọ mgbe ahụ ka ha ga-eji lebawa anya ka a mara maka ihe gbasakwaranụ mmekọrịta mba na mba nchekwa obodo ihe a dịkwanụ ka ebe a na-eti ka ebe a na-eti igbo ogbe ị na-eti nke gị na-ele ka isi eti mara ka m ga-esi wee nweta gị dị mhm. gị n'ala ego a kpụfuru anyị na-ekwu ego atụfuru iji chekwa ụgbọelu onyeisiala na ịtụ naanị otu ugboro jere ụlọ ọgwụ 104 days agbakọrịala m igbo ihe ọ pụtara over 270 million bụ mm-hmm. nwere ike iji gotekwuo ọgwụ a na-akpọ Pastin ji gbaa ọha hmm. Naijiria ma ọ iji ya rụọ ebe a nwere ike dị na-emepụta ya mm-hmm. AstraZeneca vaccine ọgwụ ndị Oxford developed emere ebe a na-emepụta ya bụ na India mm. ma anyị echefukwala na o nwere mgbe ndị India na-abịa mahadum Naijiria na-agụ akwụkwọ mm-hmm. ọtụtụ n'ime bịara ọrụ oyibo be anyị bịara ọrụ oyibo na Naijiria mm-hmm. ugbu a ndị India na-abịazi Naijiria dịka e, a na-akpọ expatriates Tụmadị n'ugwu maka na ilue n'ugwu na onye India nwee ike ịnọ na ministry of education nọ na ministry of work nọrụ ọtụtụ ụlọ ọgwụ mhm. kama a ga-akpọta dọkịta onye Naijiria si na ehm, ọdịda anyanwụ ma ọ bụ ọwụwa anyanwụ ma ọ si na n'obodo ọzọ nọkwa n'ime Naijiria mba e ga-eje Pakistan maọbụ onye India tii maka na asị tado anagwa ha unu emekọtara kpọta ndị Igbo ebe a ma ọ kpọta ndị ọzọ ebe a ka ọ bụ sọsọ anyị mana ofu ife nchọ ịjụ ka Buhari bata 2015 amalụ na onwe ka arụ dị ya oje nke izi nata ọ mgbe afọ ka a ka atụba elu kedu ka a ga-esi chekwa ka agba mbọ ka ọ ghara ịbụzi ọtụkwu ya ka ọ gaa obodo oyibo ka ọ nọrọ n'ụlọ nke ọnya bụ na mmadụ na a na-eche echiche etinye ya na bọjetị na-asị na asụ Rock Medical senta lee ụdị ekwipment onye mhm. mana achọpụtara m dịka nwunye bụ Aisha si wee bee akwa ka n'ebe afọ enwerezi ike ụbụ ụmụaka ebe a na-afụ ụmụaka maọbụ ebe a na-afụ ndị ike ya na o ife dị ya na ego niile ewepụtara na asụ e rọk na erigbara erigba kamgbe afọ pana edozighị ya ma nya bụ ife na-egosi na onwere ebumnobi na ebe nyanwa nọ idozi ife ọbụla kama ofu ife ọ na-alụ bụ imekwata ụmụnne ya bụ ndị Fulani fa ncha na-eriju afọ ife niile fachọ a na-eme kịta fa wasago mba Naijiria buru agha na-eso ndị ọbụla ọpụpụ ọpụ ndị PDP na-eti mkpu na-asị kedu ife melụ ojidebe mana eh, nke afọ ajụba azigbo maka na ọ n'isi ụtụtụ ka fa aka ebido kwọwa anya bụ mmiri mgbe ọ nọ na ọgbụgbọ ọna mana kịta okwezime maka na nyanwa elugo nku onwere ozi onye ga-amanyeli ya ọnụ n'ife ọbụla maka na o chigo ezonye agwana m welu owu kpuchie ntị ife niile a na-eme nke sọrọ na-eme mpụ ndị ụmụnne ndị nọ na National Assembly pama njinwa ajụjụ ndị gọvanọ onye ọbụla na-ete arụ belebele maka na sama nke na-alụ so ife ọ dịkwa ọnụ bụ <clears throat> ọ bụrụ na ndị bi ife na ndị so bi na Naijiria unu ga-aghọta na ọchịchị nke demokrasi bụkwanụ ike mmadụ ọ ndị nwe obodo ka ike dị n'aka unu ga-ebido juba ndị gọvanọ unu juba ndị kọngres juba ha kedu ife na-eme ebe a bụrụ na ị na-agba na-achọ ihe enye gị osikapa akpa osikapa ka ị wee tụrụ ya vootu kịta ka ị ga-akpọ ndị sinetọ kpọọ ndị haus ojelu nata istafụ na akpọ ya ụzọ n'obi na ama n'ama nna ya ndị na ndị na-anọchitekwa n'anya anyị ha na-anọkọta ka nke ikpeazụ m gara ụlọ ka m nọ na-achọ onye bụ onye na-anọchite anya anyị na seneti na owere Senatorial Zone onye na-anọchite anya anyị kedu ebe ọfiisi ya nọ n'Owerri enweghị onye otu onye nwere ike isi lekwa ebe ọfiisi senetọ nọ ya bụ na senetọ na-abịa Krismas a na-eme town union ọ na-abịa Ista ọ na-abịa ụlọ mgbe ndị sineti nọ na reseshọn onye ọbụla etinye isi gbagawa obodo oyibo enweghị onye na-anọdụ n'ụlọ enweghị mmadụ n'ime ha na-anọdụ n'ụlọ gbata ndịsị ndị ndị ogbom ndị na-anọchite anya ha na seneti n'ụlọ okwu omeiwu lekwanụ ka ihe si aga enwe ike jụọ ha ajụjụ dịka ndị ndị na-anọchite anya ndị ndị be ha na mhm. American Congress si eme na mhm. Congress nọ recession la ezumike ndị na-anọchite anya ndị mmadụ ala ụlọ nwee ihe a na-akpọ town hall miti ha na ndị be ha gbakọọ kpaa nkata mhm, mhm. atụwa ajụjụ si dị anyị agwa anyị na gị gburu ọdịmkpirisi ole mhm. gịnị ka ị na-ejetere anyị n'ozi anyị na-etinye gị chọrọ ka anyị bụrụ okwu a gaa n'ihi na ihe m ji ihe a dị mkpa na a na-ekwu na onye isi ala na-arịa na-efegharị na o metụtara ihe gbasara nchekwa obodo anyị chetara na otu n'otu nwa mgbe ndị ahụ oge gara aga Maazị Buhari gara njem e, njem ahụike na London a gwara anyị na the Archbishop of Canterbury mm-hmm. bịara leta ya mm-hmm. njem ahụ njem nleta ahụ Archbishop of Canterbury bịara malitere ọtụtụ mkparịta ụka gbasara nchekwa obodo National Security and Foreign Intelligence ọ kacha ebe ebe ọtụtụ ndị mmadụ ma na Archbishop of Canterbury so otu n'ime ndị ama ama n'ime ụwa na-eleba na mara ihe gbasara ndị na MI6 mm-hmm. na-ewu ndị wu ọkachamara n'ihe gbasara foreign intelligence mm-hmm. ndị eliza ji alụ ọrụ ya ọ bụrụzie nke ọ na-aga ugbu a anyị abịakwala n'ụwa kepukepu anyị amaghịzi ma ọ wụrụ n'eziokwu eziokwu njem ahụike ka ọ na-eje ihe a ka ọwa ga-emechakwa gwa anyị anyị anụwakwa ihe gbasakwara intelijensị na nashọnal sekuriti okwu ndị a bidokwa pụtawa ọzọ o nwere ihe ọzọ maazị Buhari gara ime na London ọ ka. ọ bụrụgodị na ọ na-aga njem ahụike kepukepu anyị na-anụ dịka o nwere nkata ọzọ o ji maka ya na-eje onye sị na onwere nwere ihe ọzọ ekwuru okwu a sị maka na o nwere ihe a gwara anyị ha jirila ife ha na-agwa anyị ha na-eje bụ ihe a ga-emenwu na Naijiria! maka na o nwere ndị so n'oyibo si na ọ bụrụ na na Muhammad ejeghị n'ugwu n'ugwu achọrọ Muhammad bịa ọ bụrụ na arụ a dị etu ahụ esi kwu ọ bụrụ na o dokwana ya anya nọ Naijiria ka ọ na-anọchite anya ọ gịnị kpatara dịka onye jụgoro ajụjụ jụrụ na-etinyere ụfọdụ ihe eji eme ife arụ ike ka ọ dị nso abịa ọ gịnị mana ọ ma ya bụ onye ma ọ bụ ndị na-agwọ ya ọrịa ada anọkata si na onye agwụkwọ n'isi ala ka a kwarie ụdị ugbu ahụ si ebe ha nọ banye ụgbọelu chọta ya ime ka arụsie ya ike ka nọ enwere ike ime nke aha na ndị ahụ na ugwu ha ka nkụ karịa nke onye isi ala anyị mana ọ na-abụ nke o jelu mbụ dịka isi kwu, anyị furu ifu ya nke ọ na-ejekwanụ a ọ bụrụ na anyị ga-afụ ifu ya anyị ga-afụ maka na anyị ma ihe gbasatalụ Brexit na-emecha ya ọ bụkwa nna ịtụne ihe mere oge ahụ o nwere mgbe o ruru ọ dịka ndị British disaidịrị ụdị nke ndị Amerịka disaidị n'oge gara aga ya bụ ka e nebanye anya n'ihe gbasatara ndị british wepụ anya n'ihe gbasatara ndị ọzọ anyị anụrọ nkụtụ nkụ ha onye ọ ọbụla nọrụbie anọkọta mgbe ekwubere okwu brexit Prince Charles cheta ụzọ Afrịka ụzọ ọdịda anyanwụ Afrịka bịa na Naịjirịa jee Ghana tie o jee Kenya tinye ọnụ n'ihe gbasata jollof rice nọ nke Ghana tọkarịrị ka nke ka nke Naịjirịa tọkarịrị anyị chetakwana ogbogbo mgbe ọ na-awa ha afọ anyị anya n'agbanyeghị nọ na ihe gbasara jollof rice dịka ebe a na-asị nọ ọsọ enwe ya ụzọ enwe ya ejewa ndị onye ọzọ na-azọgbutere onwe ha <laughs> ekwucha nke ahụ ka ife gbasata Brexit na-afịa arụ ka a na-asị na ọ dịkwa ka ndị nọ n'ọkwa ya ejidewu ya na onye nke na ya nọ rịpụna ọ banyela Theresa May na ọnya jikwazie Ote ha aka ọbanyekwa ụgbọelu chọtawa anyị na Naijiria chọwakwa jewekwa Ghana ya ife m na-akọwa awụ na ọ bụrụ na anyị n'anya ifụ ụdị ikuku akụrụ ikuku Brexit kụrụ anyị fụnyawa ike ọgụkọ ka ha na-achọ ebe a ga-azụ ahịa ka ha na-achọ ndị onye ga-agwa oyim ha chetakwazie na anyị nọkwa ya wezienu mm-hmm. ka Terisa May ekweghị ya na ọ anọgharịa onye batakwaziri n'isi ka Trump si n'ọha nwaye emee enyeghị ya n'aka ka emee emechaa nanụ ọkwa atapịa na ụfọdụ okwu fọzie one na one nke a wụrụzi ha ma maka na onye anụ nkịta drọm ka ụdị mmadụ na-eje ụzọ Afrịka ọkwazi ndị Afrịka bịawa mana onye isi ndị Afrịka na-ekwube na ndị ha mere ọchịchị nchigbu bụ ndị Naijiria onye emelụ ga-akọ chachachachacha agbaji ebe a maka na ịjụọ m ndị be anyị nwere ego ndị na-ege anyị ntị na-asị kere ife anyị na-akọ na ha nwere onwe ha na-eje medikal tourism ịjụọ ha ebe ha na-eje ha na-eji India hmm. ha na-eje Dubai ha ma ụfọdụ ebe ha ga-abụ ha jee ọ bụrụ sọsọ na ịga ego gị ga-aba ime chọta ife ị na-achọ mana na ịnọdụ ma ọ bụla ya radua n'onwe ya onwe mgbe ọbụla anyị na jere London jere anyị ma na yaradua radua nọ n'ụzọ ije ka o jere ma ife njikwa na anyị ma ndị na-ekpelụ ụdị usoro ekpere ha na-ekpe ụdị ebe a na-eje mm-hmm. ọ bụrụ ụdị ebe ahụ ka m chere onye isi ala anyị na ụdị okpere ọ na-ekpe ijere maka olu ebe ahụ ndị ya abụọ nwere ike iwu ndị ndị ndị ahụ asụ ụdị nsọ ọ na-asọ mm-hmm. O ị jụọ m ya bụ ife isi na-abụ o tee dịka nsi kwu na ojelu nke mbụ jee nke ibụa jee nke ịtọ ịjụọ m na-ejetara ife mmasị gị ee maka na onye anyị na-afụ kịta na onye ya dịka onu iru ya dịka iru Buhari mana arụ na-amụ ya pokopoko dịka iri ya n'ibu <laughs> mana ịma e, na ihe rụtụrụ e aka maazị Okachukwu ka dịka ọtụtụ ndị mmadụ na-aghọtachaghị ihe gbasara Brexit na Britain chere na ọ bụrụ na ha hapụ Europe European Union hmm. ha were ohere ahụ kpokọlatakwa the Commonwealth Commonwealth abịa bịa lee anya na ọ dị ndị a na-emegbu mana hmm. ile anya na ihe a na-akpọ Commonwealth ịchịkọta ha ọnụ the economies of Burundi ha wụzi ha chụwala ihe ruru ihe ga-asị ruru ihe dịka ah, ọkara abụọ of the global economy. chetakwa na the Commonwealth a na-ekwu okwu ya Canada so na ya mm-hmm. Britain Nigeria mm-hmm. India mm-hmm. Pakistan Australia New Zealand South Africa obodo <laughs> ndị a mkpọrọ aha ugbu a onweghị nke ewezuga Naijiria na South Africa onweghị nke a ga-asị nsụ ya n'olu oyibo the volume of their economy is not less than a trillion dollars. Mm-hmm. The available market. The available market. Mm-hmm. yana i Britain chere na abịa nwee ike atụlite Commonwealth si kedụ izi ihe gbasara udele na baba na European Union ọ ozi ha mana ha awụ ndị ụnụ lerela n'isi mbido ụnụ na ha na-enwe mmekọrịta n'isi mbido si na ụnụ achọghịzi dị dịka onye dịka isi kwuo Boris Johnson n'ebe ahụ ugbu a achọghị ụdị mmekọ ya na ndị si India ụdị aha ọjọọ a na-akpọ ndị si India na Pakistan na Britain taa ụdị aha ọjọọ a na-akpọ ndị si Naijiria na Britain ka ọ dị ugbu a sọ ndị ha na-akwanyere ugwu ndị si Jamaica sọ ndị ha na-akwanyere ugwu nwa obere ndị Australia na New Zealand na ndị ọcha isi ọcha si South Africa ịmanụ nwere nke ojelu ọnọdụ ebe ahụ onye nọ ya tupu Theresa May emeghe ọnụ si na Naijiria dị fantastically kọrọ. Hmm? David Cameron ọwa eziokwu mana isiokwu bụrụzie na a na-ekwu okwu ihe gbasara nchekwa obodo National Security and Intelligence ah, ka anyị na-anụ ihe ndị dị ka ndị Shell Petroleum na-ekwu ka anyị na-anụ ihe ndị a n'ihi na ihe mere na EndSARS na hmm. mba Amerịka wepụtara rịpọt hmm. ihe ndị na-ada kepụkepụ mana Benue mana ọwụwa anyanwụ Naijiria mana Jos mana m ọdịda anyanwụ Naijiria dịka nke mere na Oyo steeti n'ihe ndị a dịka anyị kwuru n'oge gara aga m si na onye na-amaghị na Naijiria nọ n'ọgụ bụ onye na-aghọtahụ Naijiria na e, hmm. ihe niile nọ na kparapụ kparapụ ihe mere ndị mmadụ ji ha echebeghị na Naijiria nọ n'agha ka ọ dị ugbu a na gịnị na ha anụbeghị unu dum mana kparapụ kparapụ ahụ ọ gaghị ete aka anyị ebido n'ụwa unu dum hmm. ka ọ dị ugbu a anyị ahụ na ya ọ na na isi na mpaghara obodo ahụ na-akpọ Naijiria n'ụzọ dị iche iche mm-hmm. ama m ọdụnanya anya na njem a ọ bụrụgodị na ọ bụ njem ahụike ọ bụkwa njem mkparịta ụka olee ihe eme Naijiria n'ihi na o dowela Britain anya na egwu agwara agwa ha gbara ha kụrụ mm-hmm. a na-akpọ Naijiria enwe onye ihe otu osi atụ ụkwụ ya mba ife ikwu dị ka efifie maka onye asị onye onye nwerọ ntị hmm, na ochi ntị mpụ na ada agwa ya na agha esu hmm, maka na ịna-anya bụ ife na-eme na ebe ọdịda anyanwụ Afrịka bụ West Afrịka ịfụ na ndị Fulani ji nwayọọ nwayọọ wee gburu ndị obodo na azọ ana wee na-abịa fanwa enweghị ike ịbami Naijiria niile jidie kịta na-anụ na ndị ISIS agago na Horn of Africa from Somali mhm. of course ụmụma na Yemen adịghịzi wee na-agbada felugo na northern part of um, Nigeria Mozambique mhm. na Mozambique yes eh, ndị Ethiopia na ụmụnne fa na-azọ akwatago eh, eh. ọbụla dị ihe Central African Republic ebu mhm. ehe ndị Fulani emenyugofe anyị ebe ahụ hmm? chọrọ na ndị mba ụwa bụ Britain pafugo ife na-emenụ ee ụjọ agbakwugofe anya ụjọ baa ndị Fulani faji alụ ọrụ anya kịtazi ifefe nọzi bụ kedu ka a ga-esi kwa nwaanyị ukwu a o so n'ife o jebe o ife ọgbara ngharị na o tipụrụ kịta afụ wee jebe maka na ndị a abụrọkwado fada fada fada agbagwodo fada egbu dewe ọla maka na famụ ife na ife na ife na-eje ya bụ na ndị ife ọ dị kịta ọnọdụ ka ife na-eme n'ala Igbo na ibuchiata na nwanne anyị nwoke bụ gọvanọ na Ebonyi steeti ọka ya mma ije mee n'ụdị na ike na na-aya ihe mana ifunu ajọchi dakpụrụ ụfọdụ ndị nọ na Ebonyi na vileji ndị Fulani bata nyanwa na onwe bụ onye sabụla ọsala aka ịvava bịara na pana ya ga-emekọnwụ mana ịfụ ka ife si aga echoo na ọ fịara arụ ka ọ ghara ịbụ na afanwa na-achọzi ụzọ afa ga-esi wee mịpụ maka ọzọ nata kịta ike okwuwe okwu ka e, ama ka anyị esi mee nnọọ ka e, emezie ka onye ọbụla ka anyị nchabụ n'ọgbọ mana ọ ndị nọ na Naijiria ka ọ dịzilụ maka na o nwere onye ga-enene Naijiria afụ kweta etu esi wee kpụkọba na ọ bụrụ bụ ife ndị nwe obodo zubelụ na mgbe ndị Briten na-achọba ịpụ na fama na anyị na ndị ugwu enwere mmekọ ọkwa na ya kaba ji wee si ndị Eastern Region mgbe afọ na ndị Western Region ha nọ ọrụ onwe ha fabidogodu ụkọba onwe fa mgbe fanwa bụ ndị Briten na ya kama na ọka a na-achọzi ịpụ eh, maka na ike na asị ka aghara ịtụrisi eh, na Naijiria ka ịkpụkọ ya ọnụ aidono anyị na mmadụ na-eme eh, fanwa wee bịa bue ghara aja gha ịrịa ọ ya bụ na onye ọbụla rufu kịta makpuru n'ụdị na amazi ka esi eje amazi ka esi ana ya bụ na ọtụtụ ndị be anyị bụ ndị na ndị wepụtara onwe fa na ụdị kafa due ndị anyị ma ọchịchịa ndị be anyị kwesịrị onwe anyị eziokwu ka anyị bido fụba ife na-emenụ mmanwụ na na agha nọ agha nọ anyị nso anyị nọ n'ime agha ọ bụrụ na ọ nọ nso anyị nọ n'ime agha kama na ọ bụrụkwa na anyị gbado ya bụ okoti o mere ife o ji bụrụ okoti ụmụaka ekpolie n'ọkọchị ya n'udu mmiri gụchaa ihe niile a ọ bịa ụkwụ isi nke mbụ na ndị bụ ndị na-achị ndị na-achị achị na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ya bụ ndị ahọpụtara site na ntuliaka ọchịchị na ndị ọchịchị ọdịnala ma ndị eze ma ndị nke a na-akpọ ndị town union ma ndị youth groups ndị ntorobịa nke a na-ekwu ihe onye ọbụla na-agbakeri ala ihe a ka na-atụgharị ama m na onye ọbụla agụrụ ji onye ọbụla mana dịka isi anyị si na-ekwu kemgbe a na-amụnye mmanya ihe ọnụ obi na-esi ah, ọha ọhamajike bịa zọwa anyị maọbụ ESN bịa zọwa anyị anyị agbaala mbọ lee ndị a nọ na ha na-anọchite anya anyị ma ndị na-abụchi achị na steeti ma na town union ma ndị ndị eze ndị ọdịnala ma ndị na-anọchite anya anyị n'ụlọ ikwu iwu nke gọọmenti etiti anyị agbaala mbọ jụọ ha ajụjụ hold them n'ihi na a kara aka akpara akpa na na eri ngwọrọ ọ dị ugbu a Igbo adaana ngwọrọ agha o teela ọwara ya ọ dịzị ka ọ na-eri ọ ga-eri ọ ga-eri ngwọrọ Igbo ọ ya webe ihe a si ewute m na-enye nsogbu n'ihi na ihe a dịzị ka agụ uchichi a na-enweghị onye ma ebe ohi nwere isi anyị agbabeghị mbọ otu o kwesịrị ịkwado onwe anyị for the day of reckoning maazị oke mana mgbe m na-eto o nwere ụfọdụ ihe ọ ga-abụ ime nne na nna m asị gị mgbe ahụ gị kpachalụkwa anya gị isi m kpachawa anya nwụ mgbe ahụ e, ọ na-afịa arụ maka ana m asị ọ mkpachara anya etu a mana ife a na-ekwu bụ dọga aka na ntị ka ị mara onwe gị nke ahụ bịakwara arụ maka asị gị mara onwe gị na-asị ama m na-afa m dị etu a bụrụ onye dị etu a malụ na ọnụ bụ nne na nna mana ife ọwụ na ka nchighe azụ n'ihe gbasatalụ ndị ife maazị odeluga metụrụ aka ndị na-eyi ụjọ ndị na-eyi egwu na a na-akpọ terọrist ọ na omenụzọ be anyị omenụzọ be anyị anyị akpọ ha herdsmen o onye onye chịrị atụrụ pụta tupu ka m na-eto anyị na-achị atụrụ n'ụzọ anyị na-achị ewu na-afụ ndị na-achị nama ndị na-akpụ ya etu a ndị asị abụ ya ndị na-ekwukwa na gwongworo onwebụrụ mgbe anyị fụrụ ọ na-abụ ha pụta ha wuru nke aha na-aga achọrọ okwu n'ụlọ ọgụ ndị hmm. mmadụ na-egbusisi si kpọdebe ha ya afọ anyị ji e, e, anyị na-eme ka obi dị ha mma hmm. anyị afụnanụ na ọdawọ maka na ndị awụ ndị na-eyi ụjọ mana ife o ji ewute m ụjọ aha na anyị ji ụjọ aha na-adala ewere ya maka na asị na ọ na-eme ebe a gọvanọ Enugwu ebido mebe ọkwọ mere na nke gọvanọ Enugwu. n'izu akwa akwa ahụ obere oge gara aga na akụkọ niile a kọrọ anyị na ala ya aka ka ezi omelụ ka ihe dị mma kọghara ime ọzọ nke a mere kịta anyị anụrụ nke ahụ o mere na majik ahụ agafere na onye ọbụla mazi ka esi eme majik ahụ obekwa akwa kịta anyị asị gịnị ka onye nke kalaba nọkọta bebe akwa o na ya ma ọkwado na-etu ka gọvanọ nso na-adị ọ bụrụkwana ife ya chee na onye fụkọ na ya nọ na wọntam na o nwere ife ya lụpụta o omecha enyekwa ya sekọnd tam umahi bụ onye nke omela ọfụ a ife nke e ji wee dịka ọwife ịma atụ na dịka maazị odelgasi kwu ka ihe a na-eme na mbido ya nwasị ka ihe a na-ekwu na ihe gbasatara ịchị atụrụ a na nke a na-akpọ ruga ya ga-alụ ya na ndị a na-achị atụrụ na ya na ha nwere nghọta ma ha bi ya na aṅụrụ nke a nwee nke a ka ọ na-akọwa n'izu ọkwa ife ọ na-asị wụ o ndị ya chere na ya na ha nwere ọndestanding ihe na-ewute m nọọsụ na na ya ma ndị na-eme ife a na ya ma ka o si mee na ya asị na o ndị eji na ndị asịrị gburu mmadụ andị na ọ bụrụ na ndị a na-egbu mmadụ akwụsịrọ na ya ma arapụ ndị eji na-asị etu a ka esi eme etu a ka esi aka iwu etu a ka esi eme ọfọ na ogu na onye gbuo mmadụ ejide ya hosteji ka ndị na-egbu mmadụ wee kwụsị ha kwụsịzi ya kpọịkwazie ya ya onwere onye a ga-asị kedu ife na-eme kedu ife kpatara ya ke ama achọpụta isi ya ikpe na ihe emere n'investigeshọn na ya ama ndị na-eme ihe ama na ya ama ekwu ndị mmadụ na-ege ntị onye ga-eche na-akpụ obi ya kedu ihe mela ya iji ọkwanụ ọkammụta Chieke na-asị na ya na-ajụ ụdị ajụjụ Pọl jụrụ ndị Galatia na onye emela ha agwụ a onye fesasịrị ha isi kedu ihe kpatara na ndị kwesịrị ịma amamife amamife funahụ ha dịka ndị ọtaka hmm. eruo na anyị ga-anọgharị maka ka anyị na-ekwu maka Buhari nọ London ana m eche ka anyị gbadata maka ekwucha Buhari nọ London ndị anyị na-asị na-anọchite anya anyị um, ma ọ bụ ndị nọ n'ụzọ omenala kọọ ndị na-anọchite anya anyị na House of Assembly kọọ ndị na-anọchite anya anyị na House of Representatives kọọzi ndị gọvanọ na-achị achị n'ụzọ ebe ụlọ ebe ndebe anyị si na Anambra steeti ife nna afọ owu foto gọvanọ anyị ọbịa ọbịa obodo oyibo o see foto n'ụzọ dị iche iche ọ bụrụ na ọ hụrụ na swimming pool ọ e, e, ebe a na-enene ife maọbụ ọ nọ n'ebe a na-enene tivi oyi akwa dị nke a oyi akwa dị etu a esee ya ewe na ọ bụrụ ife ọbịalụ ọha ncha wụtọrizi onwee nke ọbụla si na njem ya lekwa onye ndị ọchịchị obodo a ya na ha nwere mmekọ nwere mkparịta ụka lekwa onye nke ahụ ọ bụ ya bụrụ kọwa nwata biko <laughs> ọ ga-abụ iko agbụrụ ọnụ ma ọ mana anyị na-afụ ndị si obodo ndị ọzọ ndị abụrọ ndị ụzọ be anyị na ha bịa akụ ekwe sị na ndị abịakwalụ na ha bịara ịfụ gọvanọ ka steeti nọ ya na ha afụcha gọvanọ ha na ndị meyọ mitie na ndị so dili ha bịa bịa mitie ndị ndị ọchịchị obodo ndị lokal gọọmenti na-ekwu ife ha na-akpapụta na ha ekwe enwe na e, nkwekọrịta dị etu a nwee nkwekọrịta dị etu a mana ndị nke anyị na-awụ onye jee oje medikal tourism maọbụ oje tourism vekeshọn Zere anyị onyonyo anyị onyonyo na ka anyị ndị ụzọ omenala onye ọkọkọrụ na-arụ ọ na ndị obodo ego banye ụgbọelu jebere onwe ọ pụtakwa ọdụ na medical tourism anyị na-akọbugharị ọnụ n'ọnụ na ọnọ ebe ahụ 105 days na-asaghị na akwụkwọ mmadụ one ka a na-echi ọzọ na basement na ndị igwe ha gara medical tourism ọ bụ na igwe onwe anyị eziokwu mmiri mhm. gbaruru n'isi maka anyị na-alụ aka ahụ ya ka m na-ekwu mgbe mgbe anyị na-alụ ofu mkpịsị aka mkpịsị aka ịtọ a na-alụ anyị ọ bụrụ na anyị chi imezibe anyị Buhari jewe tourism ọ ga-emetụta anyị maka na anyị na ha nwere ife gbara anyị ọ dị ka ndị nụrụ anụmdị di na nwunye ife metụrụ di metụ nwunye mana onye nọ n'ụlọ bido dozibe ụlọ ya a na-esi n'ụlọ mara mma wee pụọ ezi maka ọ bụrụ na anyị dozie ebe anyị na ndị dọkịta nọ n'ụlọ ya alụ ife ha kwesịrị ịbụ ghara itinye isi ka akpatagoro ego ka ha soro ibe ha pụwa obodo Iwo! ma ọ bụ na ndị na-azụ ahịa n'ụlọ ga-eme nke ha kwesịrị ime ma ọ bụ na ndị na-asị na ha na-anọchite anya anyị ka m kpozie ha ndị ndu ma ị chọ ma ị rọpụta ha ma na ya rọpụtara ha ha bụ ndị ndu maka ha ka a na-enyere anya ọ bụrụ na ha ga-aga n'iru gosi etu ha chere esi kwesị ime ma ọ kwuo ka ọrịa ha maka onye kwuo ka ọrịa aba ebufe ya ma nne anyị amalụ ka anyị esi tinye aka n'ụkwụ wee dozie ebe anyị maka dịka maazị odeluga na ụkọchukwu kwuru ọ bụrụ na o nwee ka esi si taa n'ife a karịa na na Naijiria ekwerozi aga to your o oh Israel onye ọbụla nawara onwe ndị asịrị na ha na-achọ ka asị ha nawara onwe ha onye asị nụ <laughs> orufuru ụbọchị ka eji mbazụ enyi bie malụ ka isi na anya ga ya anyị na na South Sudan anyị na-anya na anyị n'anya na Mbazonia anyị n'anya maka na ife makpu na anyị ka nkụ oh. ma ndị siri na anyị nwere ndị bụsabụ a ga-efidia nwee ndị siri na oh, oh, n'ọha nwa ka olu n'ọha nwa ga-achị nwee ndị siri na ọsọsọ ha nwa maka esi eme ụbọchị a sịrị ụnụ naba ụbọchị akụnụ ya ama na ndị politishan a na-akpọ aja na ha bụ ezigbo mmadụ mm-hmm. asịkwanụ na asịkwanụ na uh, Israel onye ọbụla labazie na be ya ọ bụrụ na ka aha dapụta na unu dum unu dum ah, anyị nwere ihe anyị ji echekwa onwe anyị mmadụ one ga-arapụ ebe ha na-azụ ahịa na Lagos mmadụ one ga-arapụ ebe ha nọ na Kano oke ị na-aga ndị afụ ga-anọ ọfụma maka na eh, ebe fanọ. nọ na-aṅụ mmiri tọba iko n'ụdị dị iche iche mana mgbe a ga-asị ụnụ na ọ ga-adị etu ahụ na n'Igbo ka a na-ajụ ese si anyị echekwago obodo anyị n'ụdị nke ọ bụrụ na ndị be anyị gbaa ọsọ ka esi gbasi stiks ọsọ ndụ daa 66-67 ọ dakwa ọzọ etu o si na-efu ọ dago na ndị middle belt ya bụ ọtụtụ n'ime ndị obodo middle belt bizi n'ebe a na-akpọ internally displaced camps IDP camps ya tọbọzi na mbara mmiri na-agba na-ama ha anwụ na-acha ha agụụ na-achụfe ọnụ maka onwere onye na-ajụzi spesigo befa anị nna ha pụọ ndị be anyị si mba niile nata kedu kịta afụ n'ala Igbo o nwere onye ma onye bụ onye tata asị nọ onye anụnwa ọ bụrụ na ọ bụrụ vigilante ka ị na-aya ị na-aya ndị ESN maọbụ ị na-aya sekuriti nka sekuriti nka plọ ndị uwe ojii makpuru ife na bụ kọmishọna ifufu na ndị ugwu ee eh, mana oluru anụ onye ga-abịa sụọ oyibo na fanyụsịa detọsịa hmm, gwọkọsịa onye ga-abịazi ka ọ bụrụ ya ka a na-anụ ọnụ ya asị ya pọblik relations ọfisa ọbụla onye Igbo ya ga abịazibụ onye n'ọnụ na-ekwufa mana ọ bụrụ ndị onye nọ n'isi ama onye Igbo ya nkịta ka anyị kwesịrị ịdụ onwe anyị ọdụ mmanụ na agwọ nọ n'akịrịka ka onye ọbụla chekwa onwe ya gbaa mbọ dozie be anyị hazie ka anyị ga-esi mee adịm ekwu ndọrọ ndọrọ ọchịchị adịmekwu ekwu ichi ọzọ adịmekwu ekwu ichi chief ịna na-echi chief obodo ị ga-echekwa nwe ma ọ bụzi gị wụrụ chief wụrụ eze wụrụ ọzọ wụrụ ihe niile ịrụzie ihe a na-akpọ kingdom of no subjects mhm. ọ ya ka ọ dị ugbu a ya na n'eziokwu eziokwu ndị na-ege anyị dị, ihe anyị na-ekwukwa n'ihe a bụ na ịhụrụ hụrụ ebe anyị siri bido kpawa nkata onye bụ onye isi obodo asị na o jewere njem ahụike mana ịbịa lezie ya anya ọ dịchaghị ka ọ njem ahụike ka o jere ihe ahụ ma ọ asịgodi na ọ njem ahụike na o nwere ihe ndị ọzọ nọ na ya a na-agwabeghị anyị mm-hmm. n'ihi na o metụtara aka n'ụzọ dị iche iche ọtụtụ ihe na-eme na Naijiria ka ọ dị ugbu a na ndị mbụ pụrụ ụzọ gwa anyị na ọ na-abịa njem abụrụ dị ndị na-ezisa anyị ozi na Naijiria kama ọ bụ ndị Briten n'onwe ha ka anyị siri n'ụwa kepụkepụ na ọ na-abịa njem a ka ahụ otu iji gosi anyị na njem abụchaghị njem ahụike o nwere ihe ndị ọzọ kwụ na ya ihe ndị ọzọ ahụ kwụkwarụ na ya metụtara aka n'ọnọdụ Briten hụrụ onwe ha taa na ọnọdụ otu ha siri hụ ihe si aka na naijiria bụkwa n'otu obodo ha ji jiri ihe ihu isi nije na-akwalite akụ ọnọdụ akụ mhm. nakwanụ ndị na-enyere ha aka na nhiwe isi ha ahụ na ndị ọ na-emetụta n'ụzọ dị iche iche kamacha anyị nwebụ ndị si n'ọwụwa anyanwụ Naijiria kamacha ndị Igbo bụ ndị mmegide ihe a pụtara ọnọdụ mmegide mana a na-ajụ ajụjụ si ihe a na-eme olee dị ihe anyị na onwe anyị na-eche n'ihi na anyị anaghị echebere ilebara ihe ndị anya na-ajụ ajụjụ ndị anyị kwesịrị ịjụ onye ọbụla were aka finye n'ụkwụ anyị agbachie nkịtị hmm. anyị na-achụgharị ụlọ anyị na-agba ọkụ anyị na-achụgharị ọkpara na-achụgharị oke ndị ọzọ ndị anyị na ha mekọrọ ihe ọkacha ụmụnne okwugharị eh, ndị a na-akpọ ndị Fulani bụ ndị ọ gị na ha na-eti oke ha na-ele anya n'ụzọ nzọụkwụ nke mbụ nzọụkwụ nke abụọ na nzọụkwụ nke atọ hmm. ka na-ele anya na nzọụkwụ nke mbụ ha na-ele anya na nzọụkwụ nke atọ Mm-hmm. We don't sit up and read the signs of the times. But n'ihi na dịka m jiri kwuo obodo Naijiria nọ n'agha kparapụ kparapụ ya na ha adasila n'ike tupu ọ bụrụ na onye na-amaghị na anyị nọ n'agha n'ihi na enubeghị unu dum unu dum mgbe ọ ga-adawa unu dum mgbe ahụ oge mmamịrị efe na efe ha n'ọkụkọ onye ọbụla teta n'ụra a sị na ajụwa nkwụ kapịwa ọnụ mbufu ya eruola ka ọ dị ugbu a oge anyị akwụkwọla kwarapụ kwarapụ ya wadmenyeghachi ihe a n'aka maazị oke ụkọchukwu ka o nwee ike jipịara anyị ọnụ gwakwanụ ndị mmadụ ihe ha kwesịrị ime n'ụzọ dị iche iche maka mkparịta ụka anyị na-akpa daalụ ụkọchukwu ndị na-ege anyị ntị daalụ ọnụ anyị adịghị ekwu maka na anyị mụ ihe niile anyị na-ekwu maka na ọ na-anụ anyị ọkụ n'obi anyị makwa na ọdịmma ala Igbo ọdịmma ọdịda ọwụwa anyanwụ ọdịmma mmadụ dị oke mkpa ka o si edị unu n'obi ka o si dị anyị n'obi ife anyị ji ekwu ihe awụ ka anyị kparịta ụka ka anyị tụnee mmụọ anyị maka anyụkọ mmiri ọnụ bụ ụfụfụ ka anyị na ụlọ kpara na mgbede a biko meenụ ka nkata a na-aga n'ihu ka ọ ghara ịbụ anyị kpachaa anyị aghasị ya ghara iji ama ihe ọ bụrụ niile ego anyị na Fesbuk mee ka onye ọzọ kwụ ya bụ nkata ka o wee bido gbawa ụdị nkata a n'ezinụlọ ya ọ bụkwa nọ na pọdkast maọbụ ọ bụ na ibidobeghị ịfụ ya na pọdkast ebe ọ bụla ị na-enweta ya bụ pọdkast chọọ ikoro mkparịta ụka na asụsụ Igbo mekwanụ ka onye ọzọ na-enweta ya nke ka nke ọ bụrụ na ị nwee ihe ị chọrọ ka ị nụ dee ya na fesbuk. ma ịchọkwa izigara ya ozi zigara ikoro at igbo heritage com ikoro at igbo heritage com ọ ga-amasị anyị ma ime ka anyị mara ma ị kwutere ọfụma maọbụ nke anyị amaghị maka na oyibezi m ọzọ bụrụ na nkata anyị na mgbede a bụ ihe gbasatara onye isi obodo rapụrụ na Naijiria ugboro nke ise ya ije medical tourism na mba ọzọ na ihe ọ pụtara na ihe gbasatara nchekwa obodo na etu esi akwazi na ngwụcha ya anyị kwuru ka o si metụta onye ọbụla ma echiche ma ime ka ndị na-anọchite anya gị marụ ihe dị n'obi gị marụ etu a ga-esi wee nyere gị aka ihe ị ga-emezi bụrụ mee ka onye agbata obi gị ghọta ike ịchị obodo dịkwa n'aka ya mekwanụ ka ọma nọọ ihe ihe dịrị ya ma ime ka ndị na-anọchite anya mara ihe dị ya n'obi na ihe ọ na-achọ ma nke ka nke tizie ezinụlọ gị tizie imebe gị mee ka ihe na-aga ọfụma na agbata obi gị ka ihe egwu na ndị na-eyi ya egwu ghara ime ka anyị jiri ụjọ tara ebonelu anyị na-asị ka Chineke gọzie ụnụ ma nọnyekwa ụnụ ọkachasị na ụbọchị gara aga bụ Good Friday ya ọ bụrụ na ihe anyị na-echeta tata maka ndị na-eje ụka ya bụ ozu Jizọs nọ n'ime iri bido tata ọtụtụ ndị nwụrụ anwụ na mgbe oge ochie na-ebiri na-egosi ọtụtụ mmadụ onwe ha mana nke ka nke abịa echi maka na ọ bụrụ na taa bụ Good Friday akpọkwazie n'ụbọchị ụka gị ka Chineke nọnyere ụnụ elu oge ọzọ anyị nọ ga-aba eji m ana m ekene n'ụlọ afọ m onwe m bụ maazị oke ụkọchukwu ana m asị ka ụkọchukwu doro kene ụnụ maazị odeluga unu alarụla onye nwe ya menyela unu ọ dịzi ụbọchị ọzọ ụbọchị nta ka chọọ na wele nchi Thank you.